chukwuoke biko ọgwụkere eluigwe ka ụwa ka nyele dị ya n'ime ikebere ekechaa tupu ike mmadụ wee sara mmadụ tebe ụwa anya ọkwa na ka anyị na-agba maka nleta anya ee a saa ka anyị ọba ihe dị anyị mkpa o buru ibu anaghị aga ya ọnụ ma nke kacha bụ ihe ndị na-aya ọbụ ka ihe jike ekele ekele dị n'ime ndụ anyị n'ụtụtụ ka ọ dị n'ehihie ka ọ dị na mgbede ka ọ dị n'anyasị ka ọ ga-abụ mgbe niile anyị na-enwe ha jigo na-ekele gị maka asị ekele dike na nke o e mere ya mekwa ọzọ maka <clears throat> mgbe anyị na-ekele ga na-enwe olileanya nke ka mma ga-abịa maka mgbe isa edoji ụwa ka ji agba mbọ ya na-agara ụlọ elu nga na arụ ebe arụ ebe arụ ebe ọ ga-abịa mgbe a ebe a pụ enwe ebe ọzọ ka ebe a mma gị nye ya maka asị onye mara ihe enye ya ọzọ ndị sa ha aga eluigwe ma ha ejikwa ha be nna ha ejikwa na-agba ọsọ eluigwe amakọ ha ma aka m adịghị ama ha m ikpe ọgụ nwa amamihe ị ga-enye ha mgbe o suru maka onye mee ọfụma enye ya nke ọhụrụ otu aka a na-asị ndị nwe ala ndị bụ eso bi n'ala ma anyị abịa ndị mgbe ochie ndị nna nna anyị ha ee eh, ana m asọ na amara ihe ha ji n'aka ọgwụgwọ ha nke na-aba n'anya ọ nke a na-aṅụ ka ọ dozie anyị ahụ ọ ga-edozi anyị ahụ n'ụbọchị eke dozie ahụ n'ụbọchị orie dozie ahụ n'ụbọchị afọ dozie ahụ n'ụbọchị nkwọ ana m asị na ogbekonu onye ọ na nwa chetere nwanne ya cheta ihe ọma ihe ọma rikwe ya aka onye cheta nwanne cheta ihe ọjọọ ya e were ihe ọjọọ ahụ asọ m na ome ka uche ya dobe nke ọma mmụọ egbu na ya ma onye sitere nwanne ya na-enweghị omenasị nwanne ya ha ga-anwa sị ya ya ala zere mmehie otu a ngwụrụ ka ọ ga-adị site ugbara mgbe onye so onye so ọba achọ fọtụ gbukwuo ya na a ga-amụ na ihe a ka ọ baa n'ọnụ